ụtụtụ ọma na tata bụ orie ihe anyị kụziri n'ụbọchị tata tata anyị melụ eh, Facebook live so ọ bụrụ na ịbụ onye na-esonyere anyị na YouTube ọ bụrụ na ịbụ onye na-esonyere anyị na YouTube then ihe ị ga-eme bụ ka ị wọcha nkụzi anyị kụzi tata ọ bụ a great eye opener ihe anyị kụziri tata bụ the cause of challenges why people are broke why people are poor and ihe nwere ike the cause of poverty and what you must do to escape from poverty you know why after arranging your spiritual ten then for you to have spiritual support create that time for spiritual exercise that is the only way you can draw strength that's is the only way you can draw vision create time mgbe ị ga-anọ quiet time after ka ị gụchara ọfọ i create time wee yozie chukwu okike na ndị gị na ha so na mmụọ niile ịkpọkuru mgbe ị na-agọja gba ọfọ si ya biko kere ihe ha chọrọ ka ị mee you pause a while that is when the inspiration will keep coming down believe in me ndị niile na-afụ successful men Name them Mark Zuckerberg, name them and the great minds, successful businessmen. Believe in me, they normally have time for creativity. They were inspired. Great writers. Ị ga-enwerịrị time of apostle wee draw spiritual strength wee draw vision do onwe gi ndị gị na-asụ kedu ihe a chọrọ ka ime mgbe a ga a ga-ebidote ihe gbagha alụ ngwa emezi na nka ngwa mee nka mgbe a ka direction don't be living life without direction don't be living life with with just intellect that is iji your brain and eche ihe without involving the spirits, for you to be successful you must involve the spirits. you must have a way of time you draw the radiation through inspiration ha ị na-eme imezi na nka ngwa nka maọbụ nka ngwa nka na akọlụ anyị nwere na etu ihe emee na etu ị ga-enwe therefore ịnwetazie that spiritual support and idea iwezie ya intellect put way into practice efu boom efu success na-anya gị na-abụọ mana mgbe ị na-ege eji ha ka ezi ebe isi enweta strength where where where do you normally draw strength or you just acting ka eji bụrụ mmadụ now I will the cause of your problem gaa na my Facebook Ogbuefi Eze-Ana Ugochitubelu hmm? Ogbuefi Ugochi tubelu Oraifite all my Facebook name jee ebe a ka ị gbara anya krismas na ihe anyị kụzi taa ka chi dị mmadụ dị nerecha vidiyo atụsara ya ndị ọzọ ọ bụrụkwara na ị na-anụ vidiyo a while watch bụ vidiyo m na YouTube Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite ma YouTube name echekwara ka anyị nyere gị aka na WhatsApp 08057837672 ị nerecha vidiyo atụsara ya ndị enyi gị HZ.